ọnwa na ụga ọnwa na ụga eyi

ga egbu ihe ogbenye akụrụ ụlọ onye na-agba ọkụ si na windo mapụ nke o ji ka o bụ prọpati ya pụ enwe ihe olu zuru anya gawara akwụla ya adịghị ka ihe mgbawa zuo ya arụ eh. asị m ihe ọma ọnwa jụjụmajụ ụmụ jụjụmajụ ihe jikwa gị na mmadụ dị ka gaghị abịa n'ubi maka na onye ya na-ebe ka egwu ma anụ m esosi ike nke abụọ nọtara chi nke a wụrụ amụrụ amụ ee anyị na-achịsị gị nnọọ na obi eziokwu n'ụbọchị nke tata NTI TV ee kọra na ihe abụọ ji egwu egwu na ụkọ ma ji ma mmanya Eh? nke a bụ omenala ka ọ bụ ka chiri aka ikugara ya nke a bụ ọjị mmanya ihe niile anyị bazie n'ime anyị emewezi ihe ndị ọzọ ya na anyị omenala ka o mere o jiri onye mmadụ nke o ịtụ akọ n'anya ọ na-awụ ibe ji egbo ha agụụ ya gba ọma ji dị na anyị ghara onye isi anya nọ na-ahụ ụzọ ya were ngala nkata kpanụ na azụ ejiri si oke kpọrọ kpara ibe ji n'aka ya akawa aka ụgali ka o siri sọ ibe ji egbo ha agụ ya gba ọma ji dị na anyị na-ejekwa onye ogbu ya na aka anyị na ugbu aja were mmanụ ugboro n'ime